Ifochakpi "yọọ" Ifochakpi "yọọ" E nwere akụkọ ife m ga-akọrọ unu gbasara mbe na eze mmụọ. O ruru otu mgbe mgbe ruo, mgbe ụwa ka na-ebido ebido, mgbe elu ka bụkwa ala ọsa, mgbe aka nwere okpo na okpuru osisi ụkwa, mgbe ngwere ka na-aga abụọ abụọ, mbe ekurie, gaa na be eze mmụọ dịka omenala siri dị. Mgbe ọ rutere be eze mmụọ eze mmụọ emere ya ọjị eze mmụọ ga-abute afere ọjị tinye ya okwute buru ibu bunye mbe si ya mbe lee ọjị abịara gọzie ya mgbe mbe bịara lee ihe a anya okwute ahụ anya o n'isi ọ gwara eze mmụọ o nwere otu ihe m chọrọ ka ị mere m ugbu a eze mmụọ si ya ngwa kwuo aga m eme ya mbe siri eze mmụọ Ngwa bunye m ala n'isi. Eze mmụọ erecha mbe anya wee si mbe gwa mbe n'onu dị nwayọọ si ya anaghịkwanụ ebu ala ebu mgbe o kwuchara nke a eze mmụọ amatala na mbe agafeela ọbụnadị nnwale ahụ ọ chọrọ ịnwale ya mbe ewee si eze mmụọ okwute abụghị ọjị mgbe ọ gwachara nke a o wee sị ya bụ eze mmụọ e nwere ihe m chọrọ ka i mere m ugbu a mbe si ya ngwa kwuo aga m eme eze mmụọ were ego kirikiri nye mbe si mbe achọrọ m ka ị gaa gotere mmanya mmanya ngwọ mmanya tọrọ ụtọ n'ahịa nkwọ n'ụbọchị mkpọ na-abịa abịa igote ya ị ga-esi usoro ndị a bịa ụlọ m e nwere ihe m chọrọ ka unu ekwere m ya gbamgbam chikichiki gbamgbam chikichiki gbamgbam o wee si mbe igote mmanya ahụ mbosi ahịa nkwọ ahụ iburu ya na-abịa n'ụlọ m ị gaghịkwa abịa n'ụtụtụ maọbụ ehihie makwanụ abalị gbamgbam chikichiki gbamgbam chikichiki gbamgbam igote mmanya ahụ ị gaghịkwanụ eme ka o ju eju maọbụ ka ọ ghara iju eju gbamgbam chikichiki gbamgbam chikichiki gbamgbam usoro nke ịtọ maọbụ iwu nke ịtọ o nyere mbe bụ na ọ sịrị ya ịgote mmanya ahụ ị gaghịkwa esi n'ụzọ mmiri ụzọ ọhịa maọbụ ụzọ oke ọhịa abịa n'ụlọ m gbamgbam chikichiki gbamgbam chikichiki gbamgbam usoro nke ịnọ bụ na ọ sịrị mbe igote mmanya ahụ ị gaghịkwa etinye ya n'udu maọbụ na obele ebutere m ya n'ụlọ m gbamgbam chikichiki gbamgbam chikichiki gbamgbam hmm. ụmụnne m ihe a dịkwa n'egwu mbe asị ekwenyego m aga m eme dịka i kwuru mbe ewee were ego kịrịkịrị ahụ nyere ya wee laa ụbọchị nkwọ eruo mbe aga ahịa nkwọ ga goo mmanya ngwọ tọrọ ụtọ mbe eburu mmanya ahụ wee chichaa ihe ọ ga-eme n'ụdị ka o mezuo iwu niile a eze mmụọ nyere ya mbe ewee kunie n'aka isi ụtụtụ Ogechi ka nọ n'ọbụbọ Ogechi chọrọ ịbọ o wee buru mmanya ahụ o wee si ụzọ mmiri wara n'udu mmiri wee gaa kwọrọ eze mmụọ aka na ọnụ ụzọ ya mgbe eze mmụọ kuniri wee hụ mbe hmm. eze mmụọ kụjara si Olee ụdị mmadụ mbe bụ? O bunyere eze mmụọ mmanya ahụ na ikwe ahụ, mana o nwere otu ihe fọrọ ka mbe mee. Otu ihe ahụ fọrọ bụ na eze mmụọ si na ya achọghọ ka mmanya ahụ ka o ju eju ma ọ ka ọ ghara iju eju. Ihe mbe mere bụ na mbe ga-were ikwe tinye mmanya ahụ. O mere ikwe ahụ otu akụkụ mie emi otu akụkụ dịkwanụ mpempe ya gbanye mmanya ahụ na na ahụ vutere eze mmụọ ọ sịrị eze mmụọ ngwa nekwa mmanya ahụ ebutere m ya nee ya tụnee ya ma o juru eju ka ọ bụ na o jughị eju mgbe eze mmụọ nụchara mmanya ahụ anya ike gwụrụ eze mmụọ eze mmụọ amaghị ihe ọ ga-ekwu n'ihi na igwe ahụ o tinyere mmanya ahụ mbe mere ikwu ahụ ofu akụkụ mie emie ju eju ofu akụkụ dịkwanụ mpempe oju eju ọ maghị ihe ọ ga-eme o nechara mbe anya ike wee bụ ya ya mere ndị na-esonyere m eze mmụọ hụtara na mbe bụkwanụ onye oke amamihe ndị Igbo na-asị na ọ bụkwanụ bụ ndụ akọ na uche ka ejikwanụ ebi n'ụwa nwere ilu ịtọ maọbụ ịnọ dị n'akụkọ ifo a mana m chọrọ ka ị kọwara m ịbụọ m chọrọ ka idere m na kọment seshọn maọbụ n'ebe a na-edeba ihe kọwara m ihe bụ oge eruka bụ ala ọsa ihe ịmara ihe ọ pụtara maọbụ oge ngwere ka na-aga abụọ abụọ kọwara m ihe ọ pụtara na kọment seshọn sonyekwara m na Rejoice wendu TV anyị ga na-akọrọ unu akụkọ ọdịnala maọbụ amụ ihe n'asụsụ Igbo ma ya na ọtụtụ ihe ndị ọzọ ka emesienụ tụsara m ozi a ka ọ gaa ọtụtụ ebe sonyekwara m oge ọbụla emesienụ ndụ mmiri ndụ azụ ijide ihe ebuo nye nwanne gị otu ka emesienụ ya dịrị unu na mma unu na ezinụlọ unu bai bai